ụfọdụ ada eche ka mmadụ nwụrụ ọfụma ma sọmbọdi e si si n'ọnwụnwa bịa depozit ye ikweta na mmadụ nwụọ na onye ahụ anwụbeghị na ị nwere ike nye onye ahụ ohere onye ahụ esi n'ọnwụ kunye onye eze jizọs nwere ihe ọ sị na ndị na-afụ maka ebe a na-edosa ozi ndị a na-akpọ mọshọri atendans na o nwere ife ha gwa ya o wee sị ka o kwuo ya achọrọ m ka ị gee ntị ka ịnụ ya ịgwa m ebu n'obi gị gbasara ife anụnwa onye eze jizọs ikwu onye nke nọ na mọshụwarị ụbọchị afọ ị ga-abịa ka eyi bi ya efe buru ụzọ baa na da gwa onye mọchụwarị atendant nyatụgharịa ozu onye afọ ka ị nenesi anya ọfụma chọọ na fesirọ n'azụ wee wepụ mkpụrụ obi na kidini onye wee jee gwa ọgwụ ife na-eme n'ụlọ ọgwụ ife na-eme na mọchụwarị si ime nkwagharị na mọchụwarị so onye mọchụwarị wee na-ekwusi na wee na-ekwusi m pastọ na m amakwa na ozu ha nwa na-eji akafa agbagbu na akarị nke a na-ebute na ụfọdụ ụfọdụ ada eche ka mmadụ nwụrụ ọfụma ụfọdụ ka ka mmadụ nwụrụ ọfụma somebody si na ọnwụnwara bịa deposit ye so ha nwajezie ịgba ọgwụ maka onye ọbụla nwụrụ anwụ ebuje mọchụwarị enwe ọgwụ a na-agwụ ya maka ọgansị dị ya n'arụ na onwe nke ya bụ ha gbaa ọgwụ ọbụla tegetegetegede ewee maa na nke afọ anwụrụ anwụ ana onwedeba ga-emenwu enwe ndị bụ ko maka nwanne fanọ maọbụ nne na nna fanọ fabulie eje depoziti n'ụlọ ọgwụ na mọchụwarị doo na onye a anwụ bifo i buru mmadụ jee dọba na mọchụwarị rapụ ya ka ọ nọ tiri days ka ị wee dịcha ọ n'ọnwụ anwụ ọgwụ ịba ka ndị gboo ji wee ka anyị mma ụbọchị buru bụ obife eburu mmadụ jee chi n'ụlọ ọgwụ bi bifo ada eje mọchụwarị na onye anwụrụ arapụgodi ya adị biko gị bụ onye na-eje agwọ ọgwụ ejiri pasị mmadụ wee na-agwọrụ gị ọgwụ ị ga-ata afụ gị bụ onye na-eji pasị mmadụ agwọ ọgwụ ị ga-ata afụ ọgwụ ego na-abịa ị na-eli ọ na-atọghị ị na-alụ ụlọ elu na-alụ ụlọ ala ọ na-atọghị mgbe ị ga-ebe akwụ ya na-abịa mgbe ị ga-ebe anya mmiri ya na-abịa iji pasị mmadụ alụ ọrụ na-enweta ego unu jee ụnụ akwụwa ndị mọchụwarị atendans ụgwọ maka ebe agaba si enwe ego tesi na onye edebe edebe si n'azụ gbawa anya azụ wee pụtasị ọga ma ụnụ chọọ nye ụnụ ndị a ya bụ mmadụ nwa afọ ebulu ozu jee tii na mọchụwarị ozugbo ụnụ adịzi na-eme ihe na-enwe ndị nọ na koma mana ụnụ amarọ bifo itinye mmadụ na mọchụwarị mee ka echi ọnọ nọ 2 days 3 days ka unu kọnfam a na ọnwụgo ndị mọchuari atendans afụjugo anya most of them na-akụ plenu n'onwe ndị ya bụ ebute agwa ya ọgwụ a ha na-adị agbaba onye afa nwa tekịtekịtekịtekị ịma na onye afọ anwụbere wee bute ya mana ndị bebe adagụ ya na mọchuari ji ebebe akwa na onye nwe anwụgo ute unu na-eji aka unu egbu erike and before ije buru ozu nwanne na mọchụarị ma ọ bụ ozu nne gị bife eyibi ya efe ikpeazụ a na-eyibi ya ofu onye baa n'ime mọchụarị ya kata obi soe mọchụarị atendant nyatụgharị anya ine na-azụ ya chọọ na enwere ebe eji ewere ọgan ya ebe ha na-esi ewere ọga m ndị nwụrụ anwụ bụ n'azụ awerụsi ya afa akwachie ụnụ ama mma ebe ụbọchị afọ eyibi ya efe bi unu unu eje n'ihe onye mkpụrụ obi ya na ozi ya alụ na-eme onye nwa nwa na-atụ abi o gosi na onye afọ anwụbe n'ọnọ na koma faburu mmadụ ga tie na mọchụarị emesịa mkpụrụ obi onye afọ a na-akpagharị eh? ndị unu ji aka unu egbu erike onye gbakwa na koma ma ọ bụrụ na ọ na-ekuzi ume ọfụma arụ ya jụbuo ya si n'ọnwụwa ọnwụwa onye ọbụla ebebe akwa ife ọzọ emezi bụ mọchụarị eburu ejeti na mọchụarị ị adụgo nwanne gị buru jeti na mọchụarị too n'ọnwụwa na ọ nwụrụ agbazi anya ọgwụ ọtụba akpị and wọz agba ya ọgwụ a n'ụmụ anyị ga na-eche ọnwa anyị eche and bifo ije buru onye nke gị n'ụlọ ọgwụ ama na nkwụsị okwu a na ha ga-eji ebuso m anya ama na ha ga-achụ mana fatua m fatua nna m bifo ije buru nwanne gị n'ụlọ ọgwụ ma ọ bụ nne gị ma nna gị ma enyi gị mee ka echọọ na onye mọchụwarị atendant tụgharịa azụ ya ọ tụgharịa azụ ya edichọọ na azụ ya na ewupụrụ ya ewupụ ebe ha na-esi ewere ọga m ndị nwanwụ bụ na azụ ya ka ọnụ ghara ịchọpụta fawere ya fa elebe ndị ala na-agba ọgwụ onye nwerezi ebe asị mma na ọ ọgwụ ọlụ ahụ na ana ọlụ na ọ pụta na net ba na-ekwugheri kama na onye ọbụla ji paasị onye nwe anwụ wee lụọ ọlụ mana ife ọjọọ kwu echie maka na ọsị abụrụ na ọnya afọ anwụgo ma ọ nọ ndụ i wee yuzuo paasị ya ị ga-emesịa kwụọ ụgwọ ị ga-emesịa kwụọ atansten everybody chọrọ ego